AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke nọnyere gị ma gọziekwa gị gị onye ọma na-ege m ntị n'oge nke a ka amara ya bakwara gị ụba ha bụkwa ohere ọzọ fọrọ anyị ịnụ okwu a na-eduzi anyị ka na-agbakwa anyị ume ka anyị kpee ekpere ezi onye nwe anyị na chineke anyị nna dị nsọ onye nke bi n'eluigwe ekele na otuto dịrị gị n'ihi ị kwesịrị ntụkwasị obi imeela dịka isi na-agbaghara anyị mmehie anyị na-adịghị ọcha na-agazi agazi anyị niile n'oge nke a anyị na-agakwa ịnụ okwu gị nye anyị nghọta gbaa anyị ume ka anyị wee jiri okwu ndị a bie ndụ dị ka ị na-achọ n'aha jizọs emen anyị ga-ewere ihe ọgụ ka akwụkwọ nsọ site n'akwụkwọ taịtọs isi abụọ amaokwu nke atọ na nke anọ Taịtọs isi abụọ amaokwu nke atọ na nke anọ otu ahụ ka agadi ndị inyom dị nsọ n'omume ha ghara ịbụ ndị na-ebo ebubo ụgha gharakwa ịbụ oru nke ịṅụbiga mmanya oke ka ha bụrụ ndị n'ezi ihe ọma ka ha wee mee ka ndị bụ ụmụ agbọghọ nwee uche zuru oke ịbụ ndị na-ahụ di ha n'anya ndị na-ahụ ụmụ ha n'anya isiokwu anyị n'oge nke a bụ ọganihu ezinụlọ ndị kwere ekwe ọganihu ezinụlọ ndị kwere ekwe anyị anya n'ihe e dere n'akwụkwọ nsọ ọ bụrụ ihe anyị na-ewefute oge anyị na-agụ akwụkwọ nsọ na-arịọ izu na nghọta ke sitere n'ebe Chineke nọ ọtụtụ mgbe ọ ga-emeghe anya anyị mmụọ Chineke ga-emeghe anya anyị ịhụ ụfọdụ ihe ndị anyị kwesịrị ị na-eme n'ihi ndị Igbo kwenyere nke ọma na na-ebido n'oge tụwa ewu ojii tupu ọchịchịrị abịa n'ihi ọchịchịrị gbaa ewu ojii na ọchịchịrị achakọta ị gaghị ịhụ ya hụ ka ọfọ nke chụ ya achụ gịnị ka anyị na-ekwu okwu ya ebe a anyị wefute oge anyị gụọ akwụkwọ taịtọs isi abụọ bido na okwu nke mbụ ruo na nke asatọ taịtọs kwuru okwu gbasara ndụ nke ezinụlọ ndị kwere ekwe ndụ nke ezinụlọ onye kwere ekwe adabere na nwa ya ọ dabere na nna na nne ndị a zụlitere ụmụaka ndị a ọ dabere na ndụ nke ezinụlọ nke nzukọ ma ọ bụ nwa gị ma ọ bụ nwa gị mana n'ihi gị na ya na-akpụ isi ala nye chineke nke a kere eluigwe n'ụwa ọ dị n'ọba aka gị ọ dị n'ubu gị inyere ya aka ime ka o nwee nghọta titus mgbe pọl na-edere titus akwụkwọ ya sị ya mee ka ndị okenye ndị agadi nwanyị ka ha nwee ike na-ezi ndị na-etota ha n'azụ ụmụ agbọghọ ndị a ga-alụ alụ na ụmụ agbọghọ ndị a akalụrụ ọhụụ ndị ka nọ na mbido nke ọlụlụ di na nwaanyị ha mbido nke iwulite ezinụlọ ha ka ha bụrụ ndị gị na-enwe nsọpụrụ ndị ga-enwe ịhụnanya nye di ha ma nyekwa ụmụaka ha ya gwa ndị ikom ndị okenye ndị ikom ka ha bụrụ ndị ga-ezi ndị ntorobịa ndị ikom ka ha bụrụ ndị ga-enwe ume ndị ga-aga ọkụ kụta ihe nke ga-eme ka ezinụlọ ha na-enwe ọṅụ na-enwekwa ọganihu ha agaghị ịbụ ndị na-egwu egwuregwu mgbe niile ndị na-agaghị iji ihe kpọrọ ihe gịnị ka ebe a na-eme ka anyị mara na n'ụbọchị anyị taa ọtụtụ ọgbaghara anyị na-enwe n'ezinụlọ ọka nke na ezinụlọ ndị kwere ekwe bụ na ndị okenye ndị kwesịrị ịzụlite ezinụlọ ndị a na-etolite etolite n'ịmara ihe site na nghọta nke ha ma ọ bụ ihe nke ha gabigaworo anaghị eme ya ọtụtụ mgbe anyị ajụọ sị ọgbakọ niile ndị anyị na-ehiwe anyị na-aga ugbo ole ka a na-ewepụta oge ma ọ bụ nkeji abụọ ma ọ bụ nkeji ise kwuo okwu gbasara ezinụlọ otu a ga-esi hazie ezinụlọ nye onye ntorobịa ndụmọdụ otu ọ ga-esi hazie ezinụlọ ya nye nwa agbọghọbịa lụrụ di ọhụụ ka e nwere ụmụaka otu ọ ga-esi hazie ezinụlọ ya n'ụbọchị anyị taa anyị kwesịrị ilenyere agịga akwụkwọ nsọ anya n'ihi ọtụtụ ndị nwoke ọtụtụ ndị nwanyị enweghị di n'anya ha enweghị mmasị nye ụmụ ha na di ha ma ọ bụ nwaanyị ha na ụmụ ha dịka anyị na-achọ inwe udo dịka anyị na-achọ inwe ọṅụ ka anyị bụrụ ndị ga na-enye ndụmọdụ ndị ga-eto ga-eme ka ezinụlọ too eto ndị ga-eme ka ezinụlọ nwee ọṅụ ndị ga-akwado nghọta n'etiti di na nwanyị na ụmụaka n'ihi mgbe di na nwanyị nwere nghọta nghọta ahụ ga-efere ụmụaka ha nne na ụmụaka ya ga-enwe nghọta nna na ụmụaka ya ga-enwe nghọta enwe nghọta gbaa gburugburu na ezinụlọ ka ezinụlọ anyị dị dịka ebumnobi Chineke si wee dị ka ihe wedịre anyị na mma n'aha Jizọs kwesịrị ịnọ n'ime ezinụlọ anyị na anyị kwesịrị inwe ịhụnanya nye onye agbata obi anyị gị nwa chineke gbalịa mee ka ụlọ gị bụrụ eluigwe n'ụwa ee ị nwere ike ime ya ma inwe ịhụnanya hapụ ịgụ mmehie niile nke onye agbata obi gị na-eme gị hapụ ịgụ mmehie niile nke sitere n'ụmụ gị ma ọ bụ ndị ikwu na ibe imeela onye mgbasa ozi chukwu chukwunaya arụkwe anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ịhụnanya chineke agaghị ahapụ gị ma na ezinụlọ gị n'aha jizọs amen unu emeela ndị igbo ọma na-ege ntị ọ bụrụ sị na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 07063637224 07063 637224 chineke maara ihe niile ka anyị gbalịa rapụ ihe mgbu anyị n'okwu jizọs unu emeela ndị seventh day adventist church choir ụmụ ọcha na-abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa gị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma tupu anyị na-anụ olu nwanne anyị nwoke n'ụbọchị taa ka anyị kelee ndị na-akpọtụrụ anyị anyị ji ohere ọma na-ekele onye okenye eze okafọ charles onye na-akpọtụrụ anyị site na jalingo anyị na-arịọ ka mara chineke nọnyere gị ka ogologo ndụ na ahụ isi ike bụrụ ihe chineke ga-eji wee chọọ gị mma ekpere niile na ekpere anyị ịhụnanya gị n'ebe anyị nọ obi ụtọ ka anyị ji na-anabatakwa gị n'ihe omume nke ụbọchị taa onye okenye eze okafọ charles onye si na jalingo na-akpọtụrụ anyị ka anyị nwekwara otu aka kelee nwanne anyị nwoke sọnde onye kpọtụrụ anyị site na elishon remo ogun steeti anyị na-arịọ ka chineke mepere gị ụzọ arịrịọ nke nwanne anyị nwoke na-arịọ bụ ka chineke nye ya ọkpụkpụ nke mba ọkpụkpụ ya n'ụbọchị taa anyị na-ekpe ekpere ka chineke mepee anya gị anyị mee mmụọ gị ka ị wee họrọ onye nke bụ ọkpụkpụ nke gị ka chineke mezie okwu ya n'ime ndụ gị n'aha jizọs amen ka ọ bụ nwanne anyị nwanyị chioma onye na-akpọtụkwara anyị site na numan na adamawa steeti arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị na ezinụlọ gị ka chineke gọzie nne na nna gị ka mara chineke bara gị na ụmụnne gị ụba nye ha amamizu ogologo ndụ na ahụ isi ike ka anyị nwekwara otu aka kelee onye anyị na-akpọ mama igbo onye nọ na numan na adamawa steeti anyị na-arịọ ka chineke onye gwọrọ gị n'ime ọrịa nke nọ ka o nwee ike gwọchaa gị ka ị nwee nwere onwe gị aha jizọs imeela na akpọtụrụ anyị obi anyị dị ụtọ mgbe ọbụla anyị na-anụ olu gị mama igbo ike nwanne anyị nwoke onye nọ na kaduna steeti anyị na-arịọ ka mara chineke nọnyere gị anyị ma ịhụnanya ya ga-abara gị na gị ụba anyị na-ekpekwa ekpere ka chineke nye unu ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya nwanne anyị nwoke ike na ezinụlọ ya nọ na kaduna steeti ka anyị nwekwara ịhụnanya nke kraịst nabata nwanne anyị nwoke onye na-akpọ anyị na kebbi site na kebbi steeti omar abaka anyị na-arịọ ka chineke nọnyere gị anyị na-ekpe ekpere ka ihe ọ bụla itinyere aka ka ọ mụbaa n'aha jizọs amen ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 n'ọnụ nwayọ ọgọyọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche anyị abịawo n'iru gị ọzọ taa jehova ikwusa ozi nke inyere anyị n'aka anyị na-ekelekwa gị n'ihi anyị anwụwo ndị enyi anyị anyị makwa na ọ dịkwa ndị ọzọ site na ikuku nke na-anụ olu a na ha niile ga-eche ntị were mkpụrụ okwu nke gị wee zụlite mkpụrụ obi ha iketa ndụ ebi ebi n'ihi na nke a bụ onyinye nke kachasị mma nke ị na-enye nara ekele na ikwesị ntụkwasị obi anyị kpere site na kraịst jizọs onye nwe anyị eme dị enye anyị dịka anyị na-aga n'iru mgbe niile tutu anyị na-akwupụta okwu onye nwe anyị na-anabata unu igosi n'ezie na anyị nwere mmasị na unu na-abịa nso wee na-etinye unu n'aka onye pụrụ ime ka ọnọdụ nke kachasị mma bụrụ nketa unu ime ka anyị mara na ụwa nke a ka anyị nọ n'ime na ọ nweghị onye nwere ihe zuru oke n'ime ma ọ bụrụ na o nweghị chineke anyị ya mere n'isiokwu nke ụbọchị nke taa anyị dekwasịrị ya sị na ọ dịghị mmadụ ọbụla nke pụrụ ime ihe ọbụla ma ọ bụrụ na kraịst anọ n'ime ya kraịst nna nke nwụrụ anyị n'anya onye ezi omume onye nwụrụ ọnwụ n'ihe anyị ọ bụrụ na ọ nọghị n'ime anyị o nweghị ihe ọ bụla nke anyị pụrụ enweta o nweghị uru ka anyị nwere n'elu ụwa o nweghị ọganiru nke bara ụba nke anyị nwere ihe ndị a niile ọ bụrụ na anyị enwe ya na-enweghị kraịst o nweghị uru ọbụla nke ọ bara anyị ọ dị mkpa dịsi ike na inweta ihe nke anyị chọrọ nke ga-edubiga anyị na ndụ nke na-abịanụ na-abụ na ndụ nke a nke na-agwụsị agwụsị na anyị ga-enwe kraịst anyị wee n'ihe ọgụ anyị na akwụkwọ jọn isi nke satọ na amaokwu nke iri na ịbụọ ebe jizọs na-ekwu okwu nye ndị farisii na-asị na ya onwe ya bụ ihe nke ụwa ihe nke jehova kwuru okwu ya na mgbe mmụọ ya jegharịrị mgbe ọ nwụrụ na ọchịchịrị gbakọrọ n'ụwa wee sị ka ihe dị ọ bụ ihe nke kraịst na-agwa ndị farisis na ya onwe ya bụ ihe nke ụwa ihe dị ugbu a ugbu a bụ oge nke ihe oge nke a gasịa anyị abịa oge ọchịchịrị ọ bụrụ na mmadụ na eji ije n'ọchịchịrị o jighị ihe o jighị ihe na-egosi na ihe ga-adị jee ije kama ọ ga-enwe mmerụ arụ ọ ga-adanyere ihe ọ ga-adabere olu ọ ga-akụ isi n'ihe ọ bụla nke pụrụ imerụ arụ n'ihi na ọchịchịrị dị onye nwe anyị na nke iri na ịbụọ na-eme ka anyị mara na nyewabu bụ ihe ihe nke ụwa niile o wee sị na onye ọbụla nke na-eso ya na ọ ga-enwe ihe ọ gaghị ejekwa ije ma ọlị na ọchịchịrị ndị ahụ wee na-ajụ ya ajụjụ sị kee ka isi na-ekwu maka onwe gị onye nwanyị sị na ya na-ekwu na-abụghị n'ihe ọbụla ọzọ n'ọbụna jizọs bụ ìhè na ya na-ekwupụta n'ihe ya bụ ọtụtụ oge taa ndị mmadụ na-asị abụ m nke a m nke a kpọkwa m nke a ana m eme nke a ana m eme nke ọzọ mana ịbịa anya n'ihe ndị a niile nke ha si na ha na-eme ịhụ na ihe ndị a niile bụ na ọnụ mmiri nke ji na-eduhie mmadụ ọ bụrụ na anyị onwe anyị adị n'ụdị ọnọdụ dị otu a na-apụghị ime ihe ọbụla n'ike nke aka anyị kama na nrube isi dịka pọl si na ya bụ onye mkpọrọ n'ime kraịst onye bụ onye mkpọrọ onye nga apụghị ime ihe ọbụla ma ọ bụ ihe ndị na-eduzi ya na-agwa ya na-edu ya gwara ya ka o mee ọ gaghị eme ihe dị otu a ọ bụrụ na anyị onwe anyị abata ịnọ ọnọdụ ndị a n'ime kraịst akwụkwọ nsọ na-aga n'iru na-eme ka anyị mara na akwụkwọ matu isi nke anọ na amaokwu nke iteghete amaokwu nke iteghete na matu isi nke anọ na-eme ka anyị mata nke a gịnị ka ọ na-agwa anyị ebe a ọ na-eme ka anyị mara nke ọma na ihe ndị a niile ka ya e kụzigboro anyị na ihe ndị a niile ka e nyere anyị na ntụziaka anyị bụ na anyị ga-agbanarị onye ahụ nke bụ ekwensu na ikpere anyị niile ga-egbute n'ala nye jehova nke a bụ ọsịsa nke jehova kraịst gwara ekwensu na ọ gaghị akpọ isi ala nye chi ọzọ na-abụghị chineke na ọ gaghị enwe ofufe ọzọ nye mmadụ ọbụla ọzọ ọtụtụ oge taa ụwa na-eduhie anyị n'ihi ihe obi anyị chọsiri ike a na-akọ akụkọ banyere onye ụkọchukwu nke memba ya ma ọ bụ otu onye na nzukọ ahụ na-arịrịọ nke ọrịa ya nyere otu narị naira mana na-eleghị anya o tinye ego karịrị nke ahụ wee na-arịọ onye ụkọchukwu a ka onye achị ya ego ndị nke karịrị ya tinyere onye ụkọchukwu a wee tachie obi okwu a aga n'ụlọ kọt nke obodo ka ihe anyị ga-ekwu onye ahụ ọ na-egosi na ya bụ ọkpara nwa nke chineke ọ na-egosi na ya na-ekwupụta ịdị mma nke chineke ọ na-egosi na ya bụ ihe nke na-erifleti kraịst ka ọ na-egosi na ya n'ọchịchịrị ajụjụ a pụrụ ịjụ mmadụ ọbụla anyị pụrụ ịsa ya onye ka anyị na-efe ofufe onye ka anyị na-enye nsọpụrụ onye ka anyị na-akụziri na anyị bụ akwụkwọ nsọ nsị ọ bụrụ n'ezie na anyị eme nke ọma anyị pụrụ ịbụ nnu nke ụwa nnu na-atọ ụtọ a na-eji ya esi ihe dị iche iche a na-eji ya eme ka ihe pụrụ ịla n'iyi ka ọ rapụ ịla n'iyi tutu ewere ya mee ihe mara mma ma ọ bụ sie ya rie ya onye nwaanyị sị na anyị pụrụ ịbụ nnu nke ụwa ọ bụrụ na anyị abụ nnu nke ụwa na anyị adịghị n'ụtọ anyị na a ga-etupu anyị n'ilo azụ anyị ọkpa onweghị uru ọbụla anyị bara anyị pụrụ ịbụ nnu nke ụwa otu a ka anyị pụrụ igosi ịdị ihe nke jehova n'ime anyị ihe a chọrọ n'ime anyị ka anyị mụta ọ bụghị ịbụ ọchịchịrị ma anyị na-ekwu na anyị bụ ihe onye nwe anyị na-akpọ oku ka ya onwe ya pụworo n'ụwa ọ rapụla anyị ihe ka anyị nwee ike chegharịa n'ihe n'ihi na ya onwe ya bụ ihe mgbe anyị na-eme otu a ka ihe nke jehova nwee n'ime anyị na jizọs anyị asọpụrụ chineke n'ụbọchị taa n'oge awa nke anyị kpọkọtara mkpọkọta ịkụzi na ịnụ okwu gị onye nwaanyị ka a na-agbasa okwu a kwe ka ọ bụrụ okwu nke nzọpụta nye mkpụrụ obi anyị ka anyị dị na-arụsi ike ka anyị bụrụ ihe nke gị onwe chọrọ ka anyị bụrụ n'ihi na anyị pụrụ ịmịta mmiri n'ebe gị onwe nọ gọzie anyị nye anyị arụsi ike ruo mgbe gị onwe ga-abịa n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen gị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo